Eh, eh, eh, nwaanyị lekwa akwa ị chọrọ ebe a gịnị ọzọ achọrọ m agwa ndụ ya na ụkwara gị a na-achọkwa ihe ọzọ were ya nwayọọ na na-eso ya mana nne ụkwara gị a ị kwesịrị ịga ụlọ ọgwụ mba agaghị m aga ụlọ ọgwụ maka ụkwara n'ihi na ha gasị ebu m ọrịa covid-19 nwaanyị ụkwara ọ bụla dị iche iche ọ nwere ike bụrụ ọrịa ụkwara nta otu a ka ọ dị nwanne m nyochaa ya o ka ị wee mara nke ọ bụ maka na onye na-agaghị agaghị ama check that cough for tuberculosis. ụkwara gị gafee izu ụka abụọ o nwere ike ịbụ ụkwara nta Nyocha ọrịa ụkwara nta nakwa ọgwụgwọ ya bụ n'efu biko kpọọ ekwentị ndị ụlọ ọrụ na-ahụ maka ụkwara nta 3340 maka ozi gbasara nnyocha ahụ ọ bụ ndị ụlọ ọrụ ahụike nke ogo gọọmenti wetara ozi a ndị mba Amerịka kwadokwara ya